Nhọrọ Ọgwụgwọ Enwere ọgwụgwọ maka ọrịa Parkinson? Enweghị ọgwụgwọ maka ọrịa Parkinson ugbu a, mana ndị mmụta sayensị na-agbasi mbọ ike ịchọpụta ọgwụgwọ na mgbanwe ọrịa na ọgwụgwọ. Ruo mgbe ahụ, enwere nhọrọ ọgwụgwọ dị iche iche dị iji jikwaa mgbaama Parkinson. Ọ kwesịrị ka m ṅụọ ọgwụ maka ọrịa Parkinson? N'oge ụfọdụ, ee, o yikarịrị ka ị ga-eme ya. Nchọpụta ọrịa Parkinson, otu ọ dị, apụtaghị na ị ga-amalite ịṅụ ọgwụ ozugbo. Na mmalite nke nchọpụta, ụfọdụ ndụ nwere ike ijikwa mgbaàmà ha na-aṅụghị ọgwụ, mana nke a abụghị maka onye ọbụla. Mkpebi banyere mgbe ị ga-amalite ọgwụgwọ yana ụdị ọgwụgwọ ị ga-eji bụ mkpebi onwe onye nke ị ga-eme mgbe ị tụlechara nhọrọ gị na onye na-ahụ maka akwara ozi gị. Ozugbo ị malitere ịṅụ ọgwụ, ị ga-aga n'ihu na-aṅụ ha mgbe niile, ọbụlagodi mgbe mgbaàmà gị na-akawanye mma. Ị kwesịghị ịmalite ma ọ bụ kwụsị ịṅụ ọgwụ Parkinson ọbụla na-enweghị mkparịtaụka gị na dọkịta gị. Kedu ka m ga-esi jikwaa ọrịa Parkinson? Ụzọ kacha mma isi jikwaa ọrịa Parkinson gụnyere nchịkọta ọgwụ, ọgwụgwọ na ụdị ndụ ahụike. nke gụnyere imega ahụ mgbe niile, iri ezigbo nri na nri kwesịrị ekwesị, hụ na enwere ezigbo ụra nke ọma na ibelata nrụgide. Ụfọdụ mgbaama ka mma ilekwasị mgbaama ahụ wee nye ya ọgwụgwọ site n'ọgwụgwọ ezubere iche, dịka ọmụmaatụ, ọgwụgwọ okwu na asụsụ maka nsogbu ikwu okwu maọbụ ihe isi ike ilo. nakwa onye na-ahụ maka akwara siri ike maka nguzozi na egwu ịda ada. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.